ụmụ igbo ụmụ igbo anyị ekene ụnụ em anyị ga-ebidogodi okwu a ehe ụmụ igbo ụgbọ igbo asị m ka m detuo onye m chọrọ idetu edetu ebe a nwụchara nwata mmiri m anyị ga-ebido okwu anyị n'ụbọchị nke taata anyị ga ebido godo nwere enwere egwu mma agụ ngụsịa dị egwu emesịa ka m kwuo ihe mere m ji wee gụọ tupu anyị a na-ekwu ọ anyị na-eje ebe anyị na-eje anyị ga-ebugodo ụzọ kene ama nke ahụ bụ ama ama amasị amasị o maka na ebe ahụ ka esi wee wepụta the whole language a na-eyuzu ekenesie ama ama ama amasị amasị maka na enweghị ike ịma ya hapụ ndị akụkọ agbatuo na chukwu ekene chukwu esi na chukwu pụta ekene chineke bifo abazie na ndị mbụ ndị ọkpụ na ndị egede anyị sị ka udo dịrị ha niile e nwere ihe m ga-ekwu ngụsịa dị egwu leta akọwa m ihe m ji wee gụọ ya maka na ndị egbuo na mmadụ ndị egbugo anyị enwere ebe langweji anyị zụrụsie ya n'ochi enwetaghị nke anyị ji aka enwere egwu a na-agụ ezi igwe chukwu meghere anyị ụzọ nke igwe ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị alọma nna anyị ala mara mma o chukwu meghere anyị ụzọ nke igwe ụmụ ibe enwere ihe m ji wee gụọ egwu a mmanụ igbo ka m so asụghị m china asụghị japan ọ igbo ka m so ọ bụrụ na ị gee ntị ọfụma ọ si ala mara mma ala ọma ala mara mma ala ọma ụmụ ibe n'olu igbo igwe abụkwaghị ihe ha bekee igwe abụghị ihe ha gwara na bekee igwe bụ ihe ọzọ n'olu igbo ọ bụghị ihe maka na anyị na-atranslate bekee translate bifo bekee apụta anyị na-asụ igbo ọ ka mma mana ịsụọ bekee ịchọ na dictionary bekee ị ga nweta bekee na dictionary mana ịsụọ igbo gazie chọwa meaning na dictionary inwe n'ụgba ị nweghị ike ịchọ nwa igbo meaning na dictionary na bekee mba nwanne ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe ihe eji akpọ chukwu mgbe ọbụla maka na chukwu ji ọkụ ọnụ ụzọ eluigwe ị mara n'ọnụ igbo igwe ihe bụ grind it igwe ya egwe ịma a na-egwe ose egwe na a egwe ya egwe you grind ose igwe ya egwe ịghọtago chukwu jiki ụzọ ya n'igwe life and direct because iwepụ fuel enwe ihe na-enwe ọkụ fuel bụ ha ana ọkụ anyụọ onye ji fuel bụ onye na-agbanye moto o ji wee sị gị because ndị a were omenala Igbo transform into bekee anyị abazie n'akụkọ ịghọtago so onwezighị nke anyị ji eji apụta kịta na na na na Google ede Islam bụ bụ nke ndị Arab ha mechie ọnụ ị ga-agwa onye aha tụ onye hụ don isi ala Igbo bụ isi ala Igbo bụ plus one plus one bụ isi ala so nọmba one godi ndị aha ji ezu ike ha mara ihe a na-akọ nọmba two asị ọwụ ndị ndị juu bụ ndị gịnị ndị mbụ ha rie nsị kedu mbọsị ndị juu bụrụ ndị mbụ ndị igbo bụ ndị mbụ asị ọwụ nwa bekee bụ ndị ọkpụ kedu mbọsị nwa bekee bụrụ ndị ọkpụ yesterday ka ha bido mee sayensị bifo nwa bekee mee sayensị ọkpụ anyị ememego anyị nwere ndị ọkpụ na vileji anyị asị ha bụ ndị egede kedu mbọsị ha mere masonik bifo ha mere mason ndị igbo maka ihe na-akpọ mason sinti ụwa gịnị bụ ndị nze na ọzọ gịnị bụ ndị ichie ịghọtago so ụmụ ibe asụsụ igbo abụrụ english english dị mma ọ dịkwa mma mana unu emezikwa na asụ igbo na agbara ije translate in English emezi na dictionary ka ije chọọ na mba ọ dị absolute iche ọ dị iche ọ dị yara onwe ya iche igbo dị iche ịma na njụọ ndị mmadụ gịnị wụ water and kedu difference between water and rain rain water and rain in English have water and rain ndị igbo si mmiri na-ezo ha anaghị asị water na-ezo ma ọ mmiri no ndị igbo si mmiri na-ezo why ndị English si rain is falling ndị Igbo anaghị asị water is falling ndị bekee anaghị asị water is falling but ka esikwana ihe were is falling na mmiri na-ezo ịghọtago so nwanne e nwere confusion dị ebe ahụ ịghọtago a ga-asị rain is falling but rain ụkwasịcha mmiri kwa mana ha agaghị asị gị water is falling why mana ndị Igbo ga-asị gị na mmiri na-ezo ma ị na-aṅụ ya aṅụ ma iji asa ahụ ma ị na-egwu ya egwu nwanne mmiri bụ mmiri maka na mmiri bụ mmiri ndị bekee ga-asị gị river go to river go to ocean go rain is falling sọsọ ofu mmiri akwa sọsọ ofu mmiri ahụ rain mmiri water mmiri river mmiri ocean mmiri mediterenian mmiri nwanne esi ụzọ dịkwa ebe a biko ụzọ dịkwa hia cheki godie ọwụ ihe a ka mmadụ ga agafe bifo ya ejebe ebe nwa nwanne ihe esiga mba mmiri wụ mmiri ọwụ ịmara ihe mmiri pụtara n'ọnụ Igbo nwanne ị na ọbasa ụdọ oge anyị n'okwu Igbo ka eji wee kee ụwa enwere ike otu anyị na-ekwu ndị mmadụ nwere ike iche na anyị na-akọgheri akọgheri mana kwa ifuru ihe ọbụla anyị gwara gị ebe a e, ọ rekọdụ rekọdụ na apụ apụ 500 million years time jee wọchịa ya ị ga-afụ na anyị na-ekwu eziokwu ị ga-afụ na anyị maka ihe m gwara ụnụ kwigwere m gwara ụnụ laif ndụ mmadụ na-ebi ebi ndụ mmadụ na-ebi ebi ndụ anụnwa mụ na gị dị kịta ọwụ ọgbụgba ndụ anyị na chukwu ọya bụ ndụ ọwụ na ị nwụọ onye ka ndị igbo na-asị ịma mmọnwụ mana ndị igbo nwe na-akpọ ịma mmọnwụ abịa ife akọrọptụ ya ife akọrọptụ ịma mmọnwụ ịgba mmọnwụ ahụ mmadụ ịghọtago mma ndụ ọyabụ mma mmọnwụ denụ mma ọnwụ bụzi iti mmọnwụ iti mmọnwụ ahụ ị na-eti ịhụ na mmọnwụ ahụ nwere ka o si akpa agwa ịghọtago mgbe ahụ ị were ji tinye n'ime anị anị ahụ ị na-itire di aha bụzi nyanwa wụde chukwu nwa na onwe gị mkpụrụ ji ahụ etinye n'ime anị ahụ ha na-abụ abịa rọbụọ maịndị arọbụọ maịndị ịbịazi ebe anwụọ mgbe aha ji aha rere ịnwụọ na ịbịa pụpụtezi ome ome ahụ ịpụpụtezi mmọnwụ ahụ anyị abịazi ebe arụ ọrịa arụrụ ya ọbụzi ịkwa ozu ndị Igbo na-akwa ozu ozu ndị Igbo na-akwa bụ arụrụ mgbe aha rụziri arụrụ ji aha esorozie dị arụrụ were go nya ọbụzi iri ji aha anyị na-eri all those festival must restore ụna restore ya mara lose go your culture because all this thing bụ cultivation of the mind all this thing ekwesị itinye na movie etinye na movie mee na movie nwanne ịhụ na ndị Igbo hapụ ndụ ozugbo so ndị mmadụ amaghị ihe bụ ịma mmọnwụ ndị mmadụ amaghị ebe iti mmọnwụ ndị mmadụ amaghị ebe ikwu ozu ndị mmadụ amaghị ebe iri ji yes ihu sụsọ only one, one, one doctrine ka nwa bekee nwere Jizọs mana everyday ha na-eme na movie everyday movie Jizọs everyday movie Jizọs anyị nwere culture perfect one anyị enweghị ike irekọd one single of our culture but anyị nwa abịago anyị nwa ndị ndozi ọdịnala abịago all those things we will do them onye ka na-agbara ya ụlọ ihe a na-ekwu maka ndị amụma ụgha n'ime akwụkwọ nsọ ala anyị akwụkwọ aha bụ nke ndị nsọ ala sọsọ ndị nsọ ala ga-enwe ya first of all ọwụgodi ndị priest ndị nsọ ala ga-eji letters we can distribute ndị ọzọ ndị wụ ndị nsọ ala n'ime ye n'ime akwụkwọ nsọ ala aha ị ga-afụ ihe niile gbasara Igbo n'ime ya ma ihe gbasara ịkwa ozu ahụ ma ihe gbasara ịnụ nwaanyị ihe mere nwaanyị n'anụ Igbo ihe eji anụ nwaanyị ọtụtụ aka ọdụ na ikwe aka ọdụ na ikwe ka eji edu nwaanyị ụlọ nothing more nothing else sọnsọ aka ọdụ na ikwe ka eji edu nwaanyị ụlọ any other thing oh, waste of money bara uru onwere isi because the information is between aka ọdụ and ikwe simple nothing more nothing else because all information ka ọ bụ ikwe ahụ ihe ikwe ahụ pụtakwa ndịkwa n'ime akwụkwọ nsọ ala ndị Igbo nke ndị ndozi ọdịnala nke ndị nsọ ala dee na aka ọdụ aha aka ọdụ na ikwe ọ dị ebe ahụ ị ga-agụta ya n'ime ịghọtara so all those things wụcha information nna nna ha debere anyị mana ọdụ uto bikos na ya abago na akụkọ ichezi ịnụ nwaanyị asị na n'afro m abada ihe niile eji anụ nwaanyị anaghị asị ọgwụkwọ nwaanyị ka a na-anụ ihe mana nsogbu adịrọ ịmagoro ọ bụ aka aja aja butere ọnụ mmanụ mmanụ ọkwara ya mere anyị ji wenụ ebe ata ọnụnụ anyị nọ ebe ata ọwụhụ nọ matin e nwere ihe a na-akpa amụma ụgha n'anya ka m gwa gị ka m gwa ụnụ sọmtin ọ kwefuru bifo tupu mmiri ezobe tupu mmiri ezo amụma mmiri na-efe amụma mmiri si balim balim balim egbe eluigwe agba egbe eluigwe gbasịa mmiri ezobe ihe a niile dị n'ime akwụkwọ nsọ ala anyị maka na ihe ndị Igbo na-eso ụzọ ndụ si wee dị otu ahụ ụwa si wee kee ka anyị na-eso asị ndụ otu ụwa si wee kee ka anyị na-eso because ọnwụ na ụwa si otu ahụ si wee kee kepụta mmadụ kepụta ukwu isi kepụta ụmụ anụmanụ you must do them ọnwụ na ime ha otu ahụ ma na ịbago na akụkọ ọnwụ na isoro ha otu ụwa si aga ịbago ezigbo akụkọ ịbago nwere something o nwere so many information anyị agaghị ekwu ebe a ọnwụ n'ime akwụkwọ nsọ ala igbo ka ị ga-afụ ya because anyị gaghị cannot put maka ndị oyibo si asụ ya ị gaghị put horse cap uh, before the horse ịghọtago all those things because ị nwere ihe ị ga-eme kwụsị ya na echi ndị mmadụ eburu mmapụ si ya omenala igbo asị ha omenala igbo asị ha ịghọta all those things all Chinese play ịghọta ah, ụmụ ihe anyị na-eme na-adịghị mma ndị igbo mgbe ọbụla ha na-eme ihe a na-emegha agha agha agha agha agha ịghọtago mana onye maka anyị ji wee sị na nsọ ala anyị gbawo ndị nsọ ala enweghịzi ihe akwụkwọ anyị nta na akara anyị nke ndị nsọ ala onweghị ọ nke ndị nsọ ala ị chọrọ if you can go and take them and read them but ọ ndị nsọ ọla esi ma nwere nsọ ala nyere gị ọ bụrụ onye nsọ ala enyeghị gị ebe isi nweta ịghọtago and ọ dịkwa difficult onye nsọ ala enye gị ma ọ dị onye nsọ ala ọ wụzi mgbe anyị yuzucha mesịa then we can bring it to public onye nchọzi ya were ọkwa na nsọ ala n'ụlọ gị ịbata ịbata ọkwa na oru huru gị jidekwa ka iji onwere onye ji gị aka nobody is forcing you onwe ha na-ayọ gị biko na-agụ nwata mara ihe pụọ na anwụ mbụ malaria bịa ya ghọta ihe a na-akọ so ụmụ igbo dịka m si wee na-ekwu na anyị nwa na onwe anyị wụ ndị nsọ ala ihe nji wee kwuo okwu ahụ m kwuru na mbụ bụ nju wee okwu ahụ m kwuru na mbụ nji egwu egwu aha bụ na ala Igbo bụ ala nsọ ala Igbo bụ ala nsọ igwe Chukwu meghere anyị ụzọ nke igwe maka na Chukwu ji kii, ala eze aha a na-ekwu okwu ala Igbo aha andị ebe aha ka anyị na-eje nwanne onye abụghị onye Igbo ma ihe anyị ga-eme ya dipọt to ebe isi bịa onye abụghị onye Igbo dipọt to ebe isi bịa n'ime mmụọ na eziokwu ihe a ga-edipọt ya maka na ya alabago anaeze anaeze anyị ka anyị na-ana anaeze ime mmụọ ka a na-ekwu okwu ya bikos ị nweta ime mmụọ gị wee nweta iro gị ịghọtago ihe ọ bụla m gwara ụnụ ebe a bụ ihe e buru n'amụma ọ nna gị kwuru ya ọkwa ha nna ndị ọtọ ezigbo nna nke ndị Igbo ndị ichie ndị ọkpụ na ndị egede na ndị mbụ ọha maka a na-ekwu maka ya ihe ọ bụla m gwara ụnụ ebe a bụ ihe a gwara m kwuo ihe m na-ekwu anaghị m ekwu anaghị m etinye etinye anaghị m ewepụ ewepụ nwanne ọwụ na ọwụ na ụnụ na-efe Moses na Jizọs bikos ha butere akwụkwọ Moses butere iwu iri so anyị mana onwe anyị butekwere n'iwu a nkọ ebe ifunugo ụdị iwu a mbụ sinti a mụrụ gị na iwu ndị Igbo na onweghị onye nwere ike iprove m iwu ndị Igbo today before us ndị mmadụ na-asị gị eri eri eri nwanne show me one single archaeologist na-eri single one igosi m one I, close this off na-eri eri ka eri show me one single archaeologist archaeology I will close this things ngwụnụ na-amara ihe ụnụ na-akụ na asị na asị ịghọtago ordinary palace ordinary temple ka ụnụ na-agbara ala ngwụnwe ya na-akpọ evidence go to igbo ukwu you see evidence you go to ama igbo you see evidence you go to um, eh, ọkaigwe you see evidence you go to ugwu atọ n'enugwu you see evidence kedu ka isi wee gaa na ebe ụnụ si oweri nna nna ụnụ si bịa you can not see one single evidence nna isi ọdịkwa ụnụ mma eh? ebe ụnụ na-akpọ chukwu abịa ma chukwu abịa ma na-arọ chukwu go and show me one single evidence ebe unu na-asị ọwụ chukwu abịa ma isi ibini ụkpabi ubini ụkpabi ndị igbo na-aba ihe afọ according to abia is different from ama abia na ama is husband and wife then join together the same thing with chukwu the same thing with chineke the same thing with agwụ nsi ndị igbo na join masculine and feminine together so isi na chukwu abịa ma ka e maka chukwu amadioha chukwu is different chineke is different ama is different abia is different all these things are information for you but if you join them together you must know that is two words onwere ihe dịka chukwu abịama eh, chukwu ama is nothing like that either abia and ama or chukwu or chineke nothing ndị mmadụ asị chukwu okike abịa ma chukwu okike abịa ma ama m ebe esi wee bute destin ịghọtago go to that place nwanne go to ebe ahụ chukwu abịa ma ebe ahụ na-akpọ chukwu go there narọ chukwu go and bring one evidence that this place is ancient show us go to eri wetara anyị ofu evidence na eri gosiri anyị na ebe ahụ disi ebe ahụ amamihe na-akpọ ya akpọ ebe ndị Igbo sipụta ụwa come and show us. but anyị nwere evidence na e nwere 12 children of igbo si from ama igbo wee ga somewhere which is not na akwụkwọ nsọ ala igbo 12 children which is eri is included the children nri included the children men included the children so all these people are children of igbo people not where igbo came from no obi afara is nothing but a temple obi obi bụ temple obi mmadụ iru obi ndị igbo na arụzi obi ịghọtago ọ bikos na ndị portuguese dere destin na map ịmaziri your history na-akọ tu all these things bụ ihe ga-eme ka pụọ ndụ all your glory then take away your glory isoro ha ribe that is your glory your information is your evidence to prove of life you live but ị nwere ọdị infọmeshọn agwa ga agwa osi ebe a bụ osi ebe a pụọ ịghọtago so ndị igbo nwere enough evidence of information nwekwanụ backup to it ọ dịkwa na akwụkwọ nsọ ala anyị nke abụghị nke Israel of imagination no igbo of reality n'ime nsọ ala ka ị ga-afụ ebe ha si wee kọpịa the history of Bible history of Torah history of this n'ime nsọ ala ka ị ga-afụ ya you will see them. you will see the original story who owned them and how koko si wee ị ga-afụ ya life and direct ọwụrụ akụkọ so ọ bụrụ na all those people unu na-esogharị nwere ụdị ihe dị ụtọ nna gị nwere ya ịghọtago anyị nwere onwe anyị represent a generation mmiri zoo enwere ya nakwa amụma ụgha amụma ụgha gasịa amụma mmiri egbuo amụma mmiri gbusie mmiri ezo that is natural principle natural law of life ịghọtago so amụma ụgha aghasigo amụma mmiri egbusigo ọwụ mmiri na-achọ izo ọwụ mmiri na-ezo ihe a mmiri a zosie ụna afụ ọwụ na ihe m na-agụ na-emezughị nwanne mbọsị ọbụla ịfụrụ m na Facebook blọk ya don listen to it ịghọtago ihe a m na-agwa gị amụma ụgha aghasigo ọ Igbo ka m asụ bekee amụma mmiri bikos a nwere amaghị mmadụ onye n'ime anyị ma ihe ba mma ụgha ma ihe ụgha ma mmiri amaghị mmadụ onye n'ime anyị ma ihe ọ bụ ọ gasịgo mmiri ozuzo amaghị m mmadụ one n'ime anyị nwere ike ịgwa m ihe bụ mmiri n'onu igbo kọwaa gwa m ihe bụ mmiri ọ wụghị wata gịnị wụ mmiri gịnị ka mmiri pụtara n'onu igbo amaghị m mmadụ onye n'ime nwere ike ịgwa m mmadụ one n'ime ụnụ nwere ike ịgwa m ihe bụ mmiri n'igbo ọ bụ asị m n'oyibo Igbo gwa m ihe bụ mmiri that is the problem ndị mba anyị ga-asị ọ oh, water gịnị wọta? <laughs> you see so that is the case mmiri na-achị izo and mmiri ha na-ezo na nsọ ala igbo ala nsọ ịma na ịta tọnụkwa nsọ ala opposite ọ bụrụ ala nsọ ụna aghọtara ihe na-emeba ịtọnụọ nsọ ala opposite onye gị ala nsọ nwanne we are not making it up this is ihe ọbụghị anyị nwa mere invent o oh. ihe a bụ ihe dị adị ịghọtago so were okwu ụtọ nke na-aba n'isi bụkwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi

ihe a bụ igbo heritage ọ ihe a na-ekwu maka ya so ọ bụrụ na ụbụrụ gị amaghị ihe bụ igbo heritage is your own problem igbo heritage so ihe anyị na-ekwu ihe gbasara igbo heritage nothing more nothing else ị gaghị aga na cnn cnn si ha na a na-ekwu maka amerịka ọ ị gaa na bbc si na na-ekwu maka england no ihe anyị na-ekwu bụ igbo story ọ bụrụ na o gị that means ị nwere ihe a na-akpọ identity crisis ọnwụ na promotion of igbo adịghị gị mma that means inwe ihe a na-akpọ identity crisis period so onye ọbụla bụ onye igbo kwesịrị ịma ihe ihe bara ya uru na ihe abaghara ya uru ọnwụ na ịmaghị ihe bara gị uru that means ị nwere ka eleg ị nwere ka eleg maka enweghị mgbe american news ga na-ekwu maka amerịka onye amerịka si mba na ọ like ihe american news na-ekwu concerning america that means onye ahụ wee spy simple onye ahụ bụ spy because ya ị na-enye ebe information about igbo real one ọ bụghị ka isi na-asị go and get the go and get the evidence go and get the archaeological evidence of iwu ihe na-ekwu ihe ọ bụla anyị kwuru ebe a si anyị jee weta the evidence we ebe a si bring it to you but gị gwa na onwe gị na-ekwu ekwu go and get evidence of what you're saying. this life adịgo 100 millions of years o oh. life abụrụ about yesterday so ndị mmadụ agaghị just pụta nọ feel life life bụ just yesterday no life forever and ever there is only three ways for life only three rules is here birth life and death nothing more nothing else nothing more nothing else so onweghị onweghị ihe a na-ezo ezo n'okpuru anyanwụ emere nothing ị nwere ike ifi na ngị nwa afụrụ ya bikos ịfụrụ e ya bikos ikpuru isi enwere ihe a na-ezo ezo nothing is hidden under the sun nothing is hidden under the sun never not today not tomorrow so igbo bụ ihe anyị protektịrị ihe anyị we rep igbo anyị nwa bụ ndị igbo so any story about igbo we give ihe ọ bụla gbasara ndị Igbo anyị amaghị to who it may concern we don't know mana ihe anyị ma bụ ọwụ na ị na-ekwu something about Igbo nwanne agwa isogbu ndị Igbo na ihe anọkọta ịgwa m na nọ nso owu onye Japan a ga-asị gị why how so ịjọs ikwu ya nọ agbaghị nkịtị isi nọ nso owu onye Japan everybody kwụrụ agha aka ka ihe mere nọ nso onye Japan a ga-ajụnụ gị ajụjụ na gịnị mere nọ nso onye japan can you tell me what gịnị mere nọ nso onye japan onye nọ nso jụzie gịnị mere onye japan isi ọnwụ ọ na-akọgịrị akọgịrị eh? bikos nọ nso si gịnị mere onye japan nwanne igbo story naanị igbo every story is hidden and written eh, from a to z if you don't know you know it today every story about life never lost ọ efu efu o ihe about life furu efu everything is recorded ihe ọbụla gbasara ndụ is recorded from a to z no story is lost nothing nwere ihe furu efu so ihe ọbụla gbasara igbo dịkwa die ihe ọbụla gbasara igbo dị ọ dị onwere ebe ọcha so anyị ma gbasara igbo ihe anyị ji gwa gị bụ na we are here to do this thing enwere ihe ọzọ onwere onye anyị ji ụgwọ onwere onye anyị na-aji ụgwọ a gwara mmadụ si ya na na na-ekweghị ihe a ihe anụnwa dị otu a nwanne ihe a bụrụ agba confrontation mana ị mara some people isi ha anaghị arụ ọrụ ihe a bụrụ confrontation ihe a bụ reality reality ka m na-agwa gị reality ọ bụrụ aba amaghị m I don't o nwere ihe mmadụ kwuru ma onwere ihe mmadụ kwuru I don't know onwere onye a na-eme attack e nwere onye na-ekwu maka ya ihe anyị na-ekwu bụ about Igbo heritage because nwanne <laughs> Igbo heritage heritage bụ inheritance your past history so because na nwa bekee si na ọka eh, ọka bụ awka mụnwa si ọka isi mba because na nwa bekee si ọ awka na awka agagadata onye kwuru nwanne nkọwa ya ka m na-ekwu nkọwa ya gịnị ka ọ gịnị ka ọ bụ gịnị ka ọ bụ eze nwa a sị m nkọwa ya mmiri mmiri ahụ a na-aṅụ aṅụ gịnị ka ọ bụ gịnị ka ọ bụ gịnị wụ mmiri gịnị wụ mmiri okwu dictionary ị gaa na English asị water wọta nwere definition na ihe nnachi ịkọwa wọta nwere definition kedu ihe wụ mmiri asịtụ nkọwa ya ịkọwa ya ka ihe wụ mmiri ihe m kwuru ọhụhụ na na ama ama na mmiri a na-aṅụ ya aṅụ yes anyị ma ihe m kwuru dị kaị otu onu si eme unu fụ something unu aga na google chọọ definition ya to define it gịnị wu mmiri ihe m jụrụ ajụjụ ka m jụrụ biko nwanne mmadụ egwu na mmadụ so dịka anyị si wee na-ekwu igbo heritage ọ bụ ihe anyị na-ekwu maka inheritance of igbo anyị nwawu ndị nsọ ala igbo ihe anyị bụ nsọ ala our religion is nsọ ala nothing more nothing else anyị nwere onwe anyị emekwa ya invent nsọ ala dị bụ dị ya dị only thing bụ na anyị chozuru si na anyị chọrọ ime nsọ ala ka nna nna anyị ha si wee mee <laughs> mmiri bụ nri nke ndụ nsogbu adị ọ dị mma nwanne mmadụ isi ike so ihe ọbụla gbasara igbo ka anyị na-eme anyị achọghọ anyị mba onye ọbụla si na ya chọrọ ịbụ onye nsọ ala ọsọkwa gị bụrụ onye awụsa we don't care come we take you ọsọ gị bụrụ onye yoruba nsọ ala nsogbu adịghị ọsọ gị bụrụ onye ọcha nsọ ala good and fine ihe anyị chọrọ nsọ ala ana igbo bụ ala dị nsọ ala nsọ period and akwụkwọ anyị akwụkwọ nta na akara anyị bụ nsọ ala ka ọ bụ pure nwezi ihe ọzọ ihe ọbụla gbasara igbo asị culture bụ ihe dị n'ime nsọ ala ahụ ihe ọbụla anyị ga na-eme asị ndị nsọ ala bụ ndị igbo ọ bụ ihe dị n'ime akwụkwọ ahụ enwere ihe ọzọ ihe niile gbasara ọ dị ho gods n'igbo land o ka ha si wee mee exist o ihe mere ndị Igbo ji ata ahụ taata ahụ ihe mere ha ji wee baa ebe ha nọta ahụ ọ dị ebe ahụ ha niile dị die onweghị nke pụrụ apụ onweghị ihe a na-ezo ezo n'ime ụwa niile enweghị ihe zoro ezo there is nothing hidden enweghị ihe zoro ezo nothing ịghọtago so ife ilie na ngị nwa e nwere ihe zoro ga-ezoro that means ị nwere nsogbu because onweghị ka life abụrụ about you life is only a movement of its own. is a journey on its own so ọ bụrụ na ịfụrụ yourself here by suddenly by mistake inwekwa ya n'ụgba because nwanne have to follow ọ dị ka ebe ejere ị gara ya ruo ebe ahụ onye ọbụla na-agba ọsọ ịnọdụ anị ma ọ kwụrụ ọtọ ndị mmadụ na-agba ọsọ iso ha agba ọsọ mba na iru ebe anyị soro agbawa ọsọ a sị iruo rom iruo na rom ka esiri ekwu ya ekwu isoro ha mabe ihe a na-eme ebe iruo grik Greece so ha mebe na-emebe ha so ịbịa n'ụwa nwanne ịda you follow them or you don't follow them nwanne ihe a bụ Igbo heritage page ihe a bụ Igbo heritage page ozi ọma anyị wụ maka ndị Igbo heritage ndị kwere na nsọ ala Igbo nwanne ọkwụ na ikwere na nsọ ala Igbo vacate if you don't believe in nsọ ala nsọ ala Igbo nwanne vacate because nwere ihe ị ga-anụ ebe ị ga-alike biko eji m obi ọma wee gwa gị ozi ọma anyị wụ maka ndị nsọ ala ndị nsọ ala igbo ndị ndozi ọdịnala igbo ndị igbo heriteji na-adị mma ndị kwere na eke na na afọ na nkwọ ndị kwere na ndị mbụ ndị kwere na ndị ọkpụ na ndị egede ndị kwere na ama ama amasị amasị ndị kwere na chukwu na chineke piriọd ọ bụrụ na ị kwere na chi ọzọ ị na-ekpere chi ọzọ nwanne ebe a bụrụ maka gị anyị anaghị ekpere chi ọzọ na-abụghị nke ndị igbo no ana ụkwa feki o anyị ma feki gbara orijinal ịnye anyị feki anyị ejide gị because we no fake and no original so ọ bụghị anyị abịaghị ebe a to colonize anybody we are not for colonization anyị wụ ndị Igbo so anyị abịaghị ebe a for colonialism no ihe anyị na-ekwu about our own inheritance go and prove us wrong prove us wrong ihe anyị kwuru nwanne enwe ihe ọbụla anyị kwuru ịmana ihe a dị ka program of radio program or tv program ọ bụrụ na ị gaa na tv program prove ha wrong with evidence ọfụ ihe a na-ekwu otu esi eme ndị onye ma ihe si eme omume ọnwụ na enwere ihe e, e broadcaster kwuru ọ programa kwuru ọnwụ na ọ dịghị correct prove wrong with evidence because mm, thousands of people will listen to it later ịghọtago so ị ga-eprove if you judge that place kọwa nonsense the people will attack you later if not now later because ndị mmadụ ga-afụ ihe niile dere ebe ahụ they will attack you mana ọ bụrụ na ị weta evidence of ị contradict ihe onye a na-ekwu then imerie na common sense ịghọtago so go and con check information to contradict ihe ahụ anyị na-ekwu ebe a ma ọ bụ eziokwu ma ọ bụ asị simple ma ọ bụrụ na ala igbo nsọ ala ịta ọnụọ nsọ ala opposite onye ga ala nsọ ọ bụrụ na asị gwa anyị <laughs> ịghọtara ọkwa nna igbo na-enwe ihe a na-akpọ ndị igbo na-asị ama mmadụ ịma ha ihe ihe a na-ama mmadụ ama ha ama ama amasị amasị ihe mmadụ na-amaghọ ịghọtago ihe a na-amaghọ asị na na chukwu ama ama amasị amasị amaghị ya ama ama that is the source of amadioha ama nke dị ọha is unknown ịghọtago abia and ama together ịghọtago amadi amadioha two abia and ama two chu na ukwu two chi na eke two so ndị Igbo always have two two names in everything all so ihe ahụ evidence for good every common reasonable human being bụ onye Igbo because this thing anaghị akụzie na school enweghị ebe a na-akụzie ihe ahụ something for you always privilege to have the information but ndị anụ na-emegheri emegheri they can never understand ebe na-akọtu ebe a so ihe ahụ information for you because ndị Igbo everything about Igbo is two two two two but because of na I don't blame our people because ha nwere wrong information but nwanne at least itogo anyị niile anyị adị ebe ụmụazị ebe a I wụcha victim in any which way or the other ịghọtara so for now take this information go and verify yourself go and do the verifications ọwụ na imesịa oruoro gị i were ọkwa na orughị uru gị ị gaghị ya n'ime ọhịa simple mụnwa na onwe m ozugbo ozugbo are to follow n'ọwụ nsọ ala Igbo n'ọwụ ndozi ọdịnala Igbo n'ọwụ Igbo heritage ka m chọrọ I make the choice so onye ọbụla nwere right to have a choice ịghọtara onye ọbụla nwere right to have a choice mana marakwa na amara na onye ọbụla kpara nkụ ahụhụ si ngwere bịara ọrịrị onye ọbụla kpara nkụ ahụhụ si ngwere bịara ọrịrị <laughs> maka ịkpa nkụ ahụhụ mgbe ngwere bịara gị ọrịrị ebekwana akwa ịghọtago ebekwana akwa <laughs> nwanne <laughs> so gịnị bụ abịa amara abịa amara gịnị bụ abịa amara ịghọtago that is the case abịa amara gị na ebe ka ị na-abịa amara ya gịnị bụ abịa n'ọnụ Igbo bikos ị mana sọmtin na-enye anyị nsogbu asị ndị Igbo ya eh? nwanne na-ege ntị na ihe m na-ekwu ọfụma ọfụma ịghọtago ihe m na ebe ahụ just to spot something in your mind so that ka ị na-eche uche gịnị bụ abịa n'ọnụ Igbo that is ihe m na-ekwu kind of definition abịa n'ọnụ Igbo gịnị ka ọ bụ i come closer I know him come closer where ebe ka ọ nọ ọwụ ihe ịma ebe ọ nọ ka ị ga-aga closer to it how do you get to close something you don't know where it is how do you get to go closer of something you don't know that is the case prince uchechukwu ihe kwuru dị mma nsogbu adịghị now the question bụzi kedu ka ị ga-esi close ihe na-amaghị ebe ihe na-amaghị ebe ọ nọ you don't know how, the, how he look like you don't know only see the manifestation of it which everything that exists is the manifestation of it ndị Igbo sị gị amamihe mmadụ ịma amamihe that is ihe nke ama ihe nke ama that is mmadụ ịdị intelligent because ama is creation itself go sọsọ ihe ị ga-afụ debe ama is manifestation of ama ka ị ga-afụ because ama you don't know ndị Igbo si abịa nwanne look at that letter ị dere ịhụrụ ịhụ that that is correct ịfụrụ ya abịama is not correct ihe ahụghị igbo look at the letter nena ya abịama abịama kenye wa abịama definition of that ị kwesịrị itinye more a ihe to that abịa tinye more a na ya ihe a ga-awụ double a not one a because one a aha ọ ụja kọrọpụrụ the virus all that one a corrupt the that language so ị ga-separate that a tinyekwa another a ọ abịa ama that is na ama na-abịa na ama na-abịa na ama na-abịa na ama na-abịa ama ga-abịa ọhịa na egwu maka ya so ihu na this the complication of that how the language is corrupted then it begin to corrupt our minds so the main person there is ama not abia the main person there is ama not abia because abia is abia state abia means beginning abia means ignition you got to something na-abịa abịa something na abia abia to to sprang something to start something nna nwoke m bịa ịfụ ihe na imere aka gị bịa ịfụ ya bịa bịa ị na-akọt something off bịa to call something bịa nwoke m bịa ebe a ịghọtago bịa ihe na-abịa abịa the projection that's why you who dibia the master of projection meteorologist ehe oh, otu a nwanne ijie mezie anọzie oh, otu a ka o kwesịrị ịdị ịghọtago na ama na-abịa oh, otu a o kwesịrị ịdị the other one wụ corruption mezie anọzie ị nwetara dị okwu ọ bụ otu a na ka o kwesịrị ịdị bikos ama na-abịa ka otu words n'ebe ahụ ọ bụrụ one word jikọtara ọ bụghị one word mana our people because na the virus nọ inside them nyawa the problem the virus ka anyị na ebe a to format mana ọ bụ ikwere if you agree to format the virus in you only then we can be able to format it mana ọkwa na ikweghị na aga format the virus nwanne nwe n'ụgba because ihe ikwe were ebe ahụ na-eje ụzọ adịghị ya ịchọ itinye ego ebe ahụ ị na-eje ụzọ adịghị ya nwanne this is life ihe ahụ life ka a na-ebi ọ bụrụ a movie ihe ahụhụ Hollywood movie o this is life life is very difficult and critical more than ndị mmadụ tenkiri ndụ abụrụ Hollywood nọ Nollywood ndụ isi that is ndụ bụ eziokwu ndụ dị serious nwanne ọ na-akwụ ụgwọ ọgwụkwọ ha nke ọ ga-eme ije na kọtụ asịghị kwụọ bel belụ inye bel enye gị freedom or something like that no na life you don pay bel there is no bel here there is no bell here nwanne anaghị akwụ bell ebe a ikpe ha anapịa nwanne life is about cause and effect life bụ cause and effect there is no korokoro mind no no way no no no no no mm no way is not possible life is about cause and effect mkpụrụ ekoro ka ị ga-aghọ ihe ọbụla na-eme gị n'ụwa nwanne you are the cause of it quote me right anytime anywhere i will respond anything ọbụla mere gị n'ụwa nke kosụrụ ya nobody because life cannot create you to suffer it's not possible life will never create you and put you to suffer ọ naghị eme ya eme onweghị ebe ọ na-eme it never happens because life is only electric magnet ọbụna electricity and magnetism electric na-agwọ ịba magnet na-edesive gị receive magnet will repair an eh, eh, expression an attraction that is magnet for you that is fundamental ime ihe ọjọọ chụpụ gị is fundamental electricity and magnet makes up everything in life go and do your own research electricity and magnet make up everything about life so nwanne either o mere ga attract treat you like a child or ọ chụpụrụ gị treat you like a slave simple kedu ihe ka o ji wee chụpụ gị kedu ihe ka o ji wee chụpụ gị iji wee na-ata ahụfụ because you don't know about principle of nature so onweghị mgbe mmadụ ga-anọ anọkọta as long as nwanne any living human being were electric every living human being combine these two things electric and magnet ihe mekiri up everything so if condition ọbụla ị ịnọ condition ọbụla ị nọ ọ nọ within this electric and magnet because ma na magnet ihe unu na-afụ asị television that is silicon or magnet dat silicon because all a na-akpọ ya propagation all propagation gịnị bụ propagation propaganda then kedu ihe eji asa ndị mmadụ isi ihe eji asa ndị mmadụ isi bụ image image through what through tv and mobile and all those things you got that? so nwanne ọwụ oh, na if you don't know about life cool down ọ ga-adịrị gị na mma ma ọ bụrụ na ndị Igbo si na onye fere eze ka eze na-eru ịghọtago ọ ga-adịrị gị na mma maka na ihe anyị nwa bịara ebe a wụ to rescue the Igbo mind ndị kwere na Igbo ndị ekweghị na Igbo can never absorb the message because they will suffer ọ bụ ha nwa bụ ndị achụpụrụ achụpụ ịghọtago onweghị because onweghị gasị na ofe nne ya siri atọ ụtọ onye ọbụla si na ofe nne ya siri atọ ụtọ nweghị ụgba onye ọbụla si na ofe nne ya siri atọ ụtọ nwere ezigbo ụgba simple period ịghọtara nọmba one bụgodi ị ga-emegodi accept na the message first then you begin to understand them that is pure truth onwezi ihe ọzọ kedu ka mmadụ ga-esi enwe nkwa na-akwa aka n'ume mmadụ anaghị enwe nkwa akwa aka n'ume ịghọtago onweghị mgbe life ga reject gị if you accept life it's impossible ọ dịghị possible onweghị mgbe life can never ever reject you when you accept life nwanne asị ka ọ bụ so ihe ị na-eji ajọji ihe ahụ ihe iji ajọji your life is propaganda or propagation is not real ihe ị na-eme ka as judgment you are a victim of propaganda nothing more nothing else <laughs> nwanne prince prince ọ sịla ndị mmadụ na-achọ nwanne na anya yesterday nothing but memory ka nye ga mmara ga atụ na iweta ofu mkpụrụ ọka ofu mkpụrụ ọka ịkụọ ya ịkụọ ofu mkpụrụ ọka na ofu mkpụrụ ọka ahụ onweghị osisi ọka onweghị osisi ọka onwe ha akwụkwọ ọka sọsọ mkpụrụ ọka ọbapuo mịa akwụkwọ ọka mịa osisi ọka mịa mkpụrụ ọka enwere ihe dị iche na ọka ahụ ịkụrụ ka enwere ị nwere ike ịgwa m ihe dị iche na mkpụrụ ọka ahụ ịkụrụ na ọka nke ahụ ọ mịtara nwanne anyị nwoke ka m na-ajụ ebe ka ọ nọzi ee eh, nwanne anyị prịnsị Uchechukwu a sị m ee eh, nwere ihe dị iche mkpụrụ ọka ahụ ị kụrụ na ọka ahụ emetara ọ mịtara amịta kedu ihe dị iche n'ime ọ mkpụrụ mangoro na mangoro ịkụ ọfụ mkpụrụ mangoro ọmịa nnukwute ukwu osisi mangoro ukwu osisi mangoro anụnwa every every season ndị mmadụ bịa da place ghọọ mango ọkwa ọfụ mkpụrụ mangoro ahụ ị kụrụ ghọọ mango dị dịse mango so kedu ihe mere ndị mmadụ na-afụ destiny oruzie na nke human being ọ dị iche then ka ezi ihe anyị ji wee na-asịzi na mmadụ na nna nna ya dị iche na enwe ihe dị iche n'ime enwe ihe dị iche nwanne ọgụ so ọnwụ na e nwere ihe i mere that time onweghị onye n'ime unu n'ebe a ga-agwa m ihe o mere 1000 years ago nobody can say onweghị onye n'ime anyị bọtụ today dị na-ata ahụfụ ị maha ma ọgụ gị wee ndị gbugbu ndị mmadụ mgbe mbụ mgbe ndị ochie nobody knows enwere ike ọ bụrụ iso na ndị gburu ụmụnne gị mgbe ndị ochie nobody knows so but today now if you isi wee your condition difficult to anyị ebe ihe mere we don't do anything they are killing us they are how can na nwanne most of ndị be anyị enwere ihe m na-agụ because na nsọ ala igbo the things will be different the explanation of these things will be different because if not onweghị ka mmadụ ga-esi anọkata na ọsị ọ nọkọtara be ya ofu onye ugwu ofu onye ugwu si n'ugwu awụsa ma onye amerịka ma onye wereva bịa na vileji unu gbuo ndị mmadụ enweghị ihe unu mere ha ka ọ bịa dị ya gbuo mmadụ nwanne ndị igbo si ọhụụ mbọsị nwatakịrị wufuru mmanụ ka a na-eti ihe n'ọbụsọ ofu ogiri akwụ ndị igbo na-ege ntị n'onu ụmụ na ha anụ nnu igbo na-atụ ndị igbo so ọbụghụ mbọsị nwata wufuru mmanụ ka a na-eti ihe n'ọbụsọ ofu ogiri akwụ ndị igbo si ogbu mmadụ mgbe ndụ na-atọ ya ụtọ nwee ebe a na-aza ogbu onye ọma na-adụ ndị izu ọgụ so ihe nna-achọ ịgwa gị na bụ na ọ mbọsị ndụ na-atọ ya ụtọ ka ị ga-akwụ ụgwọ ihe ọjọọ emere mere mgbe ihe ọjọọ mgbe difikọlti ga-eji abịara gị mgbe ndụ na-atọ ya ụtọ ọwụhụ mgbe aha ndụ na mgbe aha ị na-ata ahụhụ sef n'anya ka m gwa ụnụ sọmtin ndị igbo si gị na chukwu bi n'eluigwe igwe bụ ebe a na-egwe mmadụ kwa ịma ebe a na-egwe ihe igwe ihe egwe to grind something do you know that ndị mmadụ a chọrọ ije n'igwe ị chọrọ ije n'igwe ebe a na-egwe ihe ka eje gwe ga-egwe ndị mmadụ ịma anụghị igwe emechighị na ihe ịma na eze alaeze bụ alaeze alaeze bụ eze eze ala ah, ego alaeze ba ụnụ amahụ ịmara ihe alaeze hee ndị nji ejie kịtịkpa awụọ ndebe anyị anya nwanne lebe alaeze ọnwụ na ị mara ihe bụ ihe a then ị mara about life because ị gaghị anọkọta eze epupụta gị n'ọnụ imaginary no eze ahụghị imaginary is real kedu ihe kọsụrụ dịsi eze ji wee bụrụ in nọmba ọnwụ ha niile ahụhụ the sentence na wọchị ụmụ anụmanụ wọchị ụmụ anụmanụ enwere nke ha na-eji eme hunt kedu ihe nyere nwa na nwa ka ihe ejeje wepụta eze aha o ji eme hunting nye anụmanụ ahụ eze ahụ o ji eme hunt why eh? kedu ihe mere nụ anụmanụ ji wee nwee eze kwe eze mmadụ ha niile dị iche iche eze anụ nwefe ụdị iche iche kedu ihe ndị Igbo ji wee sochieti ewute eze eze ala ebe asị na alaeze bụ ebe Chukwu bi na alaeze Chukwu bi na alaeze <laughs> nwanne chekizie ya na ọkwa ọsọ na-elu igwe. ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe ezigwe chukwu meghere anyị ụzọ nke igwe alọma nna anyị alọma nna anyị ala mara mma o chukwu meghere anyị ụzọ nke igwe na chukwu ya meghere anyị ụzọ nke igwe ala ọma nwanna a ga-egwe gị egwe egwesie gị iwere ala ọma egwesie gị gafee eluigwe ọkwa e, igwe ebe a na-egwe mmadụ simple ebe a na-egwe mmadụ enwere ihe ọzọ igwe mmadụ na anya igwe mmadụ igwe mmadụ ndị bụ igwe ndị obi ha bụ igwe igwe mmadụ ndị a ga-egwe egwe igwe mmadụ ndị a ga-egwe egwe iwe ebe mgbe na mmadụ dị n'igwe ịhụ na mmadụ anaghị aganwe ije ọnwụ na mmadụ dị igwe na ị na-aganwe ije ebe ahụ ọnwụ na ụlọ dị n'igwe ị na-aganwe aga ije dị no ịhụ na ụlọ dị igwe na na-akpa mba ndị igbo si gị na igwe bụ ike ọwụ source of strength ka ọ wụ nothing monotonous igwe bụ ike a ga-egwe ha egwe egwe ga-egwe nwanne ịpụta ike egwesie gị ịpụta ike ịgba na igbo na-eji ofu ahụ sụsụ 100 million tin <laughs> igwe bụ ike igwe bụ ike igwe bụ ike ịghọtaka ofu ihe akwa na-eche ndị sound na igbo dị egwu ịbata na igbo ịpụọ ndụ hapụ ihe ndị a na-akọ nwanne iwepụ ha n'igbo life ana iwepụ igbo ndụ a niile a na-enwezi ihe dị na ndụ maka na ọ bụ igbo na-akọwa ndụ ndị igbo si gị ụbọ ụbọchị onwe ha ụbọchị that is chi abụọ na ọkwa ha ya ka m na-ekwu asị m ụbọchị de de ụbọchị de gịnị wụ ụbọ ụbọ bụ ilo mmadụ ilo ilo mmadụ ịkpọ mkpọ mmadụ asị mmadụ ịbụ ụbọ mmadụ ịbụ ụbọ bụ mmadụ iro iro that is ịkpọ asị that means ụbọchị that is ebe ụbọchị the source of enmity bụ the light is of enmity ndị igbo kwuru ya n'okwu ọsị ụbọchị ebe ụbọchị light because nwanne ọ na ị anya ị onye bụ China if you don't have eye bụ onye bụ onye China ị nwere onye ojii ị Hausa mba because ị nwere anya anya bụ dị ụbọ ebe ụbọchị wee bịa the hate com here now ụbọ isi light then anya si that is the source of magnet wo the darkness so this is the tool that work the universe ụbọ chi and anyasị period the source of hate is light the source of uh, uh, uh expulsion and attraction is darkness chukwu and ekwensu ekwensu the light chukwu the darkness na jizi aka gị gbarazie reason why eji wee gị the religion of that man enyere gị nwere isi ogologo you see ịghọtago ekwensu ikwe osu na-agwa ịba nwa bekee wee kwe ntu na-agwọ ịba ọ bụrụ about devil because ọ na-aghọta na ha Igbo ọ na-agwọ ịba onye ka so mgbe anyị bido megheribe emegheribe na-arụgharị aka <laughs> ịgbagoro life na mgbe anyị bido na-arụgharị aka nature program itself go and bring the ekwensu to come god of war ọ bịa gwuo anyị ezigbo ịba today now instead of us because mana ihe m na-ekwu ihe a now nwanne infọmeshọn a na-enye ụnụ ebe a bụ infọmeshọn ọ bụ nnukwu infọmeshọn ọ bụghọ nke ndị ntakara ịghọtago so ndị ọbụla na-ekwu na nwa bekee mere ha nka mere ha nka that means ha aghọtabeghị the law of nature ha aghọtabeghị law of light and darkness ha aghọtabeghị the law that governs the universe nwa bekee fọkụ ọpụ magnetism will trap him down onye ojii fọkụ ọpụ light will come and gwọọla ezigbo ịba bikos ọkụ gbasịa gị ọkụ gbasịa gị nna anyị chere ọ mere nwa bekee ji wee nwere all the whole um, resources ndị ojii nwere all the whole west enweghị resources ọkwụnụma nọ na black country ka resources bikos ọ magnetism ọ magnet ịgotago all the whole mineral magnet all transistor all na black land ka ọ dị ọ bụrụ na white land so white land wu judgment but if you if una ndị a dị clever so ha bịa mezie ka Ilie nọ the other side ka light dị ịghọtago so that's why I je promote hate among us so that as long as we have hate inside us nwanne anaghịzi abụrụ maka gị I don't care who you hate onye osokwa hate as long as you have hate forget alaeze forget alaeze period if as long as ị nwere hate inside you forget alaeze nwanne enweghị alaeze ị na-eje nna nwe eziokwu as long as ị nwere hate onye ọsọkwa ya bụrụ na ihe etiri enwere ebe ị na-eje period so that's why e ji eme ihe a na-eme a na-eprogram ụnụ ka ụnụ na-enwe dis hate hate hate nwanne ikwuru ebi ebe nọ mụ na gị enwe nsogbu ịghọtago because nwere ha wọk ịta na ịdị nsọ ịdịrị nsọ trap ha down ndị ojii ndị igbo dịrị nsọ taa anyị tinye ha na nsọ ala na n'ala igbo the next day things ọ bụ na things echenji ngwa ga-ekwe gịnị ọnwụ na anyị ti ha na dis program which anyị ga-etinye simple because ozi eziri anyị ka anyị na-eme and ha sị na enweghị akwụsị anyị to do it once anyị put hara mount obi obi nsọala obi obi obi nsọala everywhere n'ala Igbo nsọala nsọala nsọala nwanne n'ụka evil ga-esi agba ọsọ na watch evil wi disappear because evil bịara abịa ọ ga ana ana wi english language ọ bịara abịa ọ ga ana ana ala Igbo bụ ala nsọ ala nsọ ntọọnụọ ya opoziti omume anyị abụrụ nsọ ala ọbụghị mụnwa kwurie ọ ka ọ dị na mbụ ka ọ dị ugbu a ka ọ ga-adị ruo mgbe ebighị ebi onweghị ihe na-eche nji enwere ihe na-eche nji kama na ihe anyị na cross line ịmana irisi enu risi enu risi enu irituo anyị arịsigo rituo anyị narịgokwa ọzọ anyị arịgo ụgwụ na ụnụ mara about history of life after every generation ihe ọjọọ mesịa ihe ọjọọ mesịa ikuku kwụsie afọ ike ọkụkọ anya ikuku ekwusigo ndị igbo emejọgo anyị emeghego megide n'igwe na ala yes but we have paid our due anyị akwụgo ụgwọ anyị ndị niile asị na ha bụ ndị igbo ejigo ha wee kwụọ ụgwọ they have denied themselves because ha bụ ihe na-emebi anyị igbo nature does not lie ọwụ mụnwa i did not say nature does nature na-etinye ndị mmadụ according to where they need to belong onye ọbụla dinairi igbo onwere onye fọsụ gị deny it enwere onye bịara sị gị you must deny igbo no ọkwa voluntarily you do ka ihe na who are you blaming that means you are paying your due ị na-akwụ ụgwọ gị because nsọ ala na-ekwenụ ntị ala nsọ nsọ ala nwanne imejọ nwanne ala akwa gị aka nwanne ị gaghị anọ na be mmadụ mbanụ ọkwa gị ezigbo aka ọkwa ga ezigbo aka because ndị mmadụ anaghị afụ ụzọ ha ejighị anya ịsa afụ ụzọ ha ejighị anya ịsa ọkwa agha aka kwapụ gị hie ị ga-eji aka gị nnọọ ji volontia na legos gaghị abatazi na Abuja ịgaghị abatazi gaa ala bekee gaghị abatazi ma ọ bụ ịtọn ọsị mba I hate this people I hate this land I cannot be here you go ala pushuru gị out don't know indirectly because ala the magnetism she owns ọ bụ eze nwe anyị ọ ya ka na-akpọ eze nwanyị eze nwe anyị nyanwa bụ the law the owner of magnetism so expulsion and attraction that is the law of nature not Igbo law law of nature expulsion and attraction so ife ọgụ ha ọ bụ nwanne your name is sorry. your name bụ sorry ị chere ndị <laughs> look at ndị ọzọ nwanne jiri ndị ọzọ mara jiri godo ụwa ndị ọzọ mara ị chere gịnị mere ha ji wee set up military ka a bụrụ ndị na-eje ọgụ so that their society will protected arụpụrụ ha ụlọ na camp ndị military arụpụrụ ha ụlọ arụpụrụ na camp so that they will stay away from the public egotago from the public then protect their public because enwere ihe a na-akpọ go ndị mana ndị be anyị so many things they are still lacking ha mara ihe wu go so enwere ihe a na-akpọ go first of all anyị ga-akpụ arụ this year anyị ga-akpụ arụ na ọgọst ọgọst this year anyị ga-akpụ arụ ịghọtago anyị kpụsịa arụ n'ọgọst this year because ihe anyị na-eme ihe a gwara anyị mee tupu anyị igbo adị mma anyị eme n'igbo de ịghọtara aka mụ na akara anyị mere e, ma si disemba anyị emechagoda awa next one wee kpụọ arụ n'ọgọst anyị kpụsịa dị arụ n'ọgọst the next ten begin to ịrụ nsọ ala across ala Igbo ịghọtara so all these things oh, to appease eze nwe anyị eze nwe anyị eze nwe anyị the owner of magnetism because ọnwụ na ọka ndebe anyị si eme omume anyị na-ayọchite anyị yọ we are begging on their behalf ịgotago because all those things anyị na-eme ọrụ mbada iwe anyị na-arụ anyị na-arụ ọrụ a on their behalf mana ndị a na arụ ọrụ sizi ọnwụ they will expel them ịgotago because agaghị egwu maka ha nwa na-ata ndị ọzọ afụfụ no agaghị eji maka ndị ntị ike na-ata ndị ọzọ afụfụ mba ọnwụ na ị gaghị ekotere nwanne okote oburu ndị igbo si okote oburu ị gaghị ekote nsogbu konye onye ọzọ ikote iburu ịghọtago ikote iburu hapụrụ ndị ụmụ mmadụ ka ha zuo ike ịghọtago ndị igbo ataga afụ enough ndị igbo ataga afụfụ ọfụma ọfụma so let them be hapụ ha ka ha zuo ike let them be ịghọta hapụrụ ndị a ka ha zuo ike kedu ihe mgbe nwanne ọnwụ na ịchọzighị ibi ndụ kọmiti susaid hapụ ndị mmadụ ọnwụ na ike ụwa agwụgo gị ịchịrị ụdọ nwụọ go you got na drag people wit you why why n'ala Igbo enwere ndị now chọrọ ha chọghọzi nsogbu na ndụ ha ịghọtago they want to live peacefully ọ bụ ndị agha ka anyị na-ekwu maka ha even though na ha dị ignorance yes we are ready to help them mana ndị si na ha wee isi ọkpụkpụ ala ala we take care of them got me right jos kwere na m gwara gị because ọnụ mmadụ bụ ọnụ mmụọ kwere na m gwara gị ala ga-achụpụ ha ndị igbo na-asị mmadụ ala kụgbukwa ya ndị igbo na-asị mmadụ ala chụkwa ya ọsọ ọmụkwure ụlọ anaghị because ndị mmadụ anaghị anụ because ị mara because of a na-ekwu okwu arụsị asị ha arụsị asị ha chọọchị asị ha jizọs asị ha ndị mmadụ ewepụzie mind from real sense of life ndị mmadụ enweghị sense of life nwanne enwere ihe na-akpọ sense of life uche ka ndụ si arụ ọrụ n'anya ọnwụ na ị pụtara ụwa na-ata ụfụ ka m gị ka nye gị mbụ oge spụ den ịma ha ma o nwere ihe imere mbụ onwe ihe imere ị ga-abịa n'onwe gị since ụwa dị ịgba bụ na o sigo ta ụwa dị gbanwee bụrụ onye gbanwere agbanwe bụrụ onye nsọ ala then that because onwe ndị gbara akpọ gbanje gịnị bụ ọgbanje in literal meaning onye nwere pathological reincarnation na na-ekwu this today ndị mmadụ ga-eche na this boy na-akụghịrị akụghịrị but even your ancestor gwara gị ọgbanje about pathological reincarnation n'akwụkwọ nsọ ala ị ga-afụ ya then you know what it is ihe pathological reincarnation they want to tell you something agbanarị ya you are programmed to receive you are going nowhere enwere ebe say, welcome to the hotel california <laughs> you can check out anytime you like but you can never leave you, gotta go. you can check out anytime you like but you can never leave nwanne you can never escape here as long as the space is confined you are living in a confined environment in a confined environment you are going to nowhere you can only transform transform transform until you ascend because it's about cycle until because na above as above below as above so below onwere ebe na-aga ọ ka mma na iji n'oge then look at all every countries they have understand this issue china begin to program their people europe begin to program their people everybody is doing only africa nọ ebe ha na-akọ to sịrị na ụmụnne ya ụmụnne ya wụ the enemy all the whole nations all the whole race abịago na this common sense that no, you cannot escape here ịghọta no you cannot anyị nwe akara ọdịdị biz na afrịka na-akọgheri na-akọgheri and after ka anyị kọgherichara ihe a niile no single thing anyị nwere ike proof of that we can do nothing. two every time two two two olesi ma anyị ehibere nwanne you are 500 billion years more you will remain the same because if your computer is corrupted gbanyụọ ya mbọsị ọbụla ị gbanyere ya ọ ya nyekwa gị the same answer o nwere ihe ọ na-echenji olesi ma format the computer tinye new program that is the only way the computer will change because country is nothing country is an illusion it never existed it never existed nwa bekee created the country everywhere in the everywhere in the world nwa bekee created countries oh, you don't know that nwa bekee created country based on ideology of ụmụnna gịnị wụ ụmụnna gịnị wụ nna n'ọnụ igbo ụmụ ibe gịnị wụ nna gịnị wụ nne country was created based on ụmụnna but through forceful means and deceive and lies which is based on judgment which is based on judgment because anyị bido rụrụgharịba aka rụrụgharịba aka na-ebigharị aka na ihe ibigharị aka anyị kotere anyị n'ụwa lukat ihe ibigharị aka lukat ihe o anyị ọ dị ka mmadụ ije jetụọ nwaanyị ime onwe ihe ọ na-arụ ojetụọ mmadụ ime <laughs> oruzie mbụ nwaanyị jara ime akpọọ ya si ala ịtụwa nwaanyị ime ya na ọsọ a na-eme simple anyị ejedetụọ nwaanyị ime lukatit. na-agwa gị na ahụ ka a kpụọ arụ a ka a kpụọ n'isi arụ this anyị emego this thing anyị emego let us clean it yes unu adịgodi bizi na-atụ aka tụwa aka nwanne ịtụgide aka ahụ even ị ga-eme wọs aka ahụ ị na-atụ you are increasing it ijere chukwu na-ekwu unu niile na-ekwu unu na-eje ụka you believe in God you believe in God you believe in God can you prove this your God with your attitude nwanne just check good common sense i chere na chukwu ga-eke gị ị na-efe chukwu nnọọ otu isi wee believe ojọrọ kristian ojuwish or whatever don't know ifil na ị na-efe chukwu na worship chukwu then ka ezikwana ihe wu the reason why eji wee na-ata ofu na-ebe akwa na-akpọ chukwu ka ọ banyere gị aka why there is only one thing in this life only one the only thing ga-eme gị taa afụfụ bụ evil simple period ịghọtago so anyị afụgo onwe anyị na this period now ihe anyị need dịkwewo going back to restore simple onwe ezi otu ọzọ ị na-atụ aka ebe ahụ nwanne you are wasting your time ọ ka mma ka anyị jiri oge chụba ego ojii tupu uche ejie ka anyị si n'oge chụba ego ojii tupu uche ejie enweghị ebe ị na-atụ aka you are wasting your time nwanne onye na-egbu onwe gị oge o nweghị mgbe ndị igbo nwere ike ịrụ na kọndishọn nwanne chere na uche na kedu ka mmadụ adị mma polisi adị lukat na naijiria ndị na-achị nnama nara anyị pozishọn were mmanụ na ana igbo nwere mmanụ mmanụ nwee gold nwee dayamond nwee ihe niile ndị na-achị nnama jide nọdụ ya n'isi now ọwụ na this next four years now na-abịa now ọwụ na nwoke a na-achị nnama win ịma ihe ọ pụlanụ iwere the whole oil well ka enye the whole 36 states na nigeria 36 states na nigeria so every state ga-enwezi mmanụ onye wel na be ha n'ala igbo ị na-agwa m na enweghị ihe i mere aka gị dị ọcha ewekwara ihe gị niile bikos ma ihe na-egbu unu n'ime obi gị isi kada man nwụọ fisikali ihe ahụ iche na spirit ọ ya bụ ihe dị man na-eme gị in life ihe ahụ ị chere na spirit ị ga-eme ndị ugwu that is what they are doing in real life but na-agwa gị something na ha anụ ihe ọ ihe i chere n'obi gị onye maka ha na-eme gị in real life because ka ọ dị na mmadụ ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ ka ọ dị na mmụọ ihe ahụ ị na-eche n'obi gị wickedness ị na-agbasa ha n'obi how you hate them because privately ama m gonzi wee hate ha but the repercussion of that your hate in your mind is the suffering you should not hate you should not hate no you should not avoid may avoid when no one like something you avoid it but ịkpọ asị adịghị mma ndị Igbo ịkpọ ekworo anya ukwu ọ dịghị mma isi na ọ asị kedu ihe mere every month ndị ugwu aga na n'ime vileji were ego mmanụ na vileji gị iribeghe nri ga na-eke ndị nọ n'ime vileji ego mmanụ erepụtara na bon iwe na-agwa m na destiny kedu ụdị chukwu ị ga-enwere ike ịkpọ chukwu gị chukwu gị apụta face to face sị gị nwanne nwa m nne ihe bụ the problem this is the law which mmụọ n'onwe onwe mbụ chukwu so n'ime the law so ị nweghị right there is no changes here enweghị change this is the law of life or oh, law of gravity this is law of life chukwu enweghị the right self to change it n'ọwụ the balance ihe need the balance ọwụ na ụnụ nwere ndị na-anya moto manual gia ịpụta n'ugwu ugwu ịghọtago ebe ugwu dị jie breki ime imuvu di moto moto ga-anyụ ọkụ ma ọ ga-azụ ịma ihe ị ga-eme i ya the breki and the clutch ọfọ na ogu ihe iji ha afọ n'ogu breki bụ ọfọ breki bụ breki bụ ogu then klọch bụ ọfọ ịbalans ya dị tu the moto ahụ aba na gravity ba na gravity omezi gwuru iri ya ugwu simple ịbalans ya dị klọch and gia gear moto gagharịa try ya ihe a m gwara gị nwanne ọwụ na destrin na-agụ na abụghị eziokwu don listen to me anymore ịghọtago egezina ihe ọ bụla m na-ekwu ịghọtara because ihe m na-agwa gị ihe a ihe mere ala Igbo ji wee kụsa because na anyị bịa rụrụgharịba aka anyị nwere information of life every natural force on this earth ndị Igbo have the information but anyị bịa rụrụgharịba aka ịghọtago so to teach us lesson ọ bụ ya bụ na and deprive right from the land of milk and honey ịghọtago so anapụrụ anyị anapụrụ anyị dị anyị anwere the only place we have is land na if you go to economics land is the power of economics all oh, land the power of economics but the land is been taken away from you ịma onye were di ali onye igbo agụghị iro nsi 1966 na-ege ntị o onye igbo mere military degree were anị niile na Nigeria you cannot believe it onye igbo agụghị iro nsi so nna agụ na ihe na-eme anyị ọwụhụ jos ọ bụghị ihe mmadụ plan na plan no ndị hausa mechaziri bụrụzie beneficiary after the second coup because agụghị ironsi mechara wepụ the the decree mee ya military decree were the whole land in Nigeria sizie not knowing na a ga-eme ya attack because a na man propose God dispose man propose God dispose o mesịa the thing second coup hapụ second coup happen e were ya mgbe ahụ o mesigo the degree otu aka decrease wee bazie na aka ndị ugwu life and direct ife ụka dị motos wee pụọ so ọnwụ na ụlọ ịghọta ihe m na-ekwu ihe a nwanne Naijiria ihe na-eme ebe ahụ just ọnwụ ka Chukwu si wee chọọ ya ịghọtago because e nwere some people like kụnwa ndị ndị yoruba ndị igbo this people bụ one people mgbe a na-abụghị about tower of babylon na na akwụkwọ ndị ha na wụdo wọrị n'ime akwụkwọ nsọ ala you will see all these things how they happens ka ndị benin wee ndị benin from igbo nta ọ igbo nta mụrụ bini igbo nta so ka these things wee kụsa because anyị nọ nwanna anyị nwere e mere ihe ọjọọ na-adịghị mma but ọ bụ ihe mmadụ ya akọwa ịghọta but ihe mee bụ na the period adịghị oke ịghọtago ihe niile about our sins ihe ihe ọjọọ niile anyị mere ọ dị over you got to period the case is gone ihe anyị nọzi now to rebuild you got to rebuild ọ bụrụ about a uh, name given by uh, a lugard ka a na-ekwu okwu ya no ihe a uh, na-ekwu a people i don't care about name a people ka a na-ekwu maka ya ọ bụ na asị na a na-eme agbasi ọsọ agụọ mile you got to agbasi ọsọ agụọ mile ịtọtagodo anị wee zọba ute eh? program na-arọ n'isi anyị is virus ọnwụ na anyị reprogram ọ dị program wepụ the virus tinye reprogram nsọ ala then then only then you can speak to a Yoruba man speak to Hausa man speak to if you ịwụ na ị chọrọ ịna na Nigeria is good and fine ọkwa na ịchọghị ịnọ you can go nwe onye ji gị aka nobody is telling you not to go ịghọtara ihe anyị na-agbagharị na-acha out of freedom ya nonsense enwere onye nobody is telling you onweghị onye ji gị nobody is holding you onwere onye ji gị aka because ihe a na-agwa gị that virus is running inside your system ise na asị onwere onye ji gị not to go anywhere nobody because ị nwere a system ị nwere a system to run you don't have a system then ke ihe na-akọ that is why you're running panda ị nwere a system then ke ihe ị na-ekwu had it been na ị nwere a system if you can run that ihe ahụ ị na-ekwu you can run it but ị nwere a system that's why virus nọ n'ime gị virus <laughs> mmadụ ịnọ na nna ya ị na-asị ị na-ana ebe ka ị na-ana ọkwụ na-ana gị ka ị nọ ịnọ na anaghị nke gị kedu ebe ị na-anazikwa ihe ị nidiri bụ change position of power simple so what you need only changing position of power because in your, in your land ka ebe ị na-agazi are you going to live the ị ga-apụ ala jewe ebe so these people na-ekwu okwu ha anaghị eji uche ekwu okwu ịnọ na mmadụ nọ na be ya n'ime ụlọ ya na ọ na-achọ freedom n'ime ụlọ gị but you are inside your house so ihe ị na-ekwu bụ the only miscalculation here bụ ndị ndị eke nọ na ya land abụghị your own that means you change the power na that is executive is the problem change the e, ichenji e eji executive through case close ịchọzi ichenji na ma ichenji iche ichenji nem ichenji but ị ga-echenji executive wee chenji nem ajụọ ga-esi gị na ọ dịghị possible ke ndị nwa ndị na-agaghị ekwe ọ bụla ndị Igbo esoghị na n'ime the politics ndị Igbo sonye na then how do you do that then ndị Igbo so ebe aha na so ndị Igbo so na Nigerian politics na so kekwe how do you do it then nwere nke ga-esi eme na so ihe mmadụ na-ama ha a na-agbazi onye ọbụla onu onwe onye anaghị agbazi onu n'ụwa onwe onye dị perfect nobody is perfect in this life because all life life all development oh, everyday ka a na-amụta ihe everyday ka a na-amụta ihe so ụmụ Igbo otu anụnụ anyị si wee dịrị taa biko ka anyị try anyị dozie na ihe mebiri emebi ka anyị na-ebido our bricks industry soon na ihe anyị nidiri from you a land anyị akụba ụlọ nsọala ebe ahụ obi obi nsọala anyị ka anyị rụkasịa na obi nsọala na ala Igbo niile ka ndị mmadụ mara bikos ụmụazị anyị ọwụ na ya ejighị dis ideology of nsọ wee zụọ ha nwanne that place wụkwa vampire you have already created vampire reason you have already created hate even ordinary, ordinary movement of this movement ha na-eme na do you know how these people do hate onwe ha within themselves ordinary group o ndị a na-ekwu group freedom fight na ịkpọpụta mmadụ ịtọ from different group ahụ they can never have election no this kọkpọpụta mmadụ ịtọ from this three different group ha agaghị emenwe election onye ga-abụ gwapụta one person they will not ha agaghị emenwu election to bring one person to rule them bring them ndị ahụ ndị unu na-ekwu na nwanne kọrọ that nonsense bụ this kpọpụta this gwapụta three group three groups just three, only three wepụta their leaders and say ka anyị election onye ga-abụ ka anyị wepụta one person so that one person will represent us ha agaghị eme then how kekwenụ ụkwa ga-ebere ejeje ụmụ ahịa eh? ọ okwu a na biko nwanne biko anyị anaghị anyị bi na want to be better na nwa bekee you have to do want to do this nwanne otu aka esi better than China otu better nwa bekee he created vampirism with that we consume you because onwere onye ga-consume gị na ụkwụ onye kpatara ụkwụ aka onye wetara jọtago ewere soro ya ihe ị kerọ mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ you have created the vampirism that will consume you you alone nobody else ị gaa na amerịka isi na asị go to amerịka buru flag si na ị chọrọ idrive amerịka that day ka ị ga-ahụ gaa na amerịka buru flag na amerịka kwuo na ị chọrọ divide America that day ka ị ga-anwụ bikos na anyị nọ n'afrịka ya na-eme nzuzu anyị amaghọ the consequence gaa na europe hie buru flag catalonia ka na prison ndị kwuru maka ha mekwere in a good way bikos ihe na-ekwu ihe na-achọ ịgwa gị ha uri ihe gọọmenti ihe gọọmenti na-eme mmegheri because you are just using yourself to sacrifice for nothing Yotago. there are so many ways to skin a cat millions ways to skin a cat not like that not like that there are ways to skin a cat but not that way ịtry ya datin na western world ighe onye nwụrụ anwụ ịtry ya datin na western world nwanne ighe onye nwụrụ anwụ so pure truth ịma ahịa hie nwanne abụọ ga ezigbo ịba ka onye na-ekwuchitere ọnụ gị ka onye na-ekwuchitere ọnụ ya there is a system ichi ikwu ichi ikwu anything nwanne aya na Zarangeti are we in Zarangeti there is a system no matter how stupid no matter how useless there is a system use the system to create a new sistem ọ bụla ị chọrọ n'ụwa no matter what you want but ọ ọnwụ na ya otu ahụ onye ọbụla bụ itewo ndụ ome ihe sọrọ ya then we turn to animals onye ọbụla binite ome ihe sọrọ ya that means anyị awụrụ mmadụ mmadụ aga na anọkọta one day binie si I want nọ nso binitezie echi ọsị I everybody will give it to me onye kwuru that ọ you don't know how government operate ị mara ka government si arụ ọrụ government operate in a different way not that way ị na-ekwu maka ya because you will be a victim ị ga-abụ a victim you got go I because sometimes ana m ọ na-ewute m n'obi ana m ala likere m ndị be anyị because they are so zealous ambitious good and fine but they don't listen ha na-ege ntị in fact nwere nsogbu adị anyị ga-ejekwe ka anyị bee ihe ọzọ maka enwere ike ikwube ihe ataị ma ganarị mmadụ maka osi na adị ndị Igbo anyị fụrụ ndị Igbo n'anya onye nwa mere anyị ji ihe anyị na-eme we can um, disagree to agree always da mere anyị ji mmadụ we will always disagree to agree mbọsọ ọbụla ndị isi ojii matara na disagreement is not enemy is not evil but anyị they cannot stand they cannot withstand disagreement they cannot withstand debate but they want to go into world standard government to sit down and discuss how ebe ọ bụ na ya enweghị ike iwepụta mmadụ ịtọ mmadụ ịtọ ka ha kwuo okwu face to face they will not nwanne ọnwụ na amaala ike ga ya avoid you simple i don't have enemy if i don't like you i avoid you i am not your enemy ma like gị i will do avoid because ị na-eme na-eme m enwe ha na-akpọ ya ka ha na-akpọ ya ị na-edistract m you distract me you got to go so that's why nwere ihe ọzọ enemy gịnị kpara eji eme gịnị so the best thing anyị ga-eme asị people ụmụ ibe hie ịsa n'anya hie na ịsa n'anya hie na ịsa n'anya enwere onye ji gị aka nobody is owing you anything nobody is holding you anything Nigeria ejirọ gị ihe nwere hate inside you and that hate will consume you hate will consume you i have you onwegwo mbọsị nọdara anyị one day chie si kedu ihe mere Lugard ji wee be hia ee ka ihe mere Lugard ji wee be hia were kpụkọrọ mmadụ dị n'ọnụ ị na-echedekwa saịd ahụ ichego saịd ahụ before ka ihe ke what cause this thing before you na-emegodi hate ị na-ehate ndị na-ehate chegodi what is the cost? kedu ihe mmanụ ji wee dịrị n'ala Igbo ọ bụ blessing or cost? all those things ka ihe echichagodi bụ mara ihe anyị ji ekwuzi maka nsọ ala Igbo ndị mere nsọ ala Igbo mekwere nsọ ala ọ anyị mere nsọ ala ahụ ọ bụkwa ha anyị nwasịra ịta ọnụ opposite onye ga ala nsọ ọkwa anyị nwakwuru all these things we are there jikọtago so nwanna osi anyị n'aka ihe a bụ inheritance e nyere anyị n'aka ọkụ agụ bụ nwata n'aka anaghị egbu ya ọkụ agụ nyere anyị n'aka bụ ihe a anyị nwawo ndị nsọ ala anyị nwawo ndị si na nna nna anyị ha ihere agaghị eme ha anyị enweghị ike ịnọkọta si na anyị si esi wee bịa tụfụ ya ka ọ were ọgwụ olekwe na gịnị mere anyị nwapụrụ ka o mee anyị pụrụ ka ome n'ala Igbo anyị pụrụ ka ome a na-epu epu ka ome mmadụ na-epu ka ome anyị pụrụ ka ome plus one ọ ihe anyị pụrụ n'ala Igbo nwanne isi esi wee bịa tibe eria ya amaghị onye bụ ye nse kedu nke ụba nnọkọ esi esi wee bịa nwanne eri nke anyị manwụ nke n'ala Igbo nke si ama Igbo nke si ama Igbo wee bịa ọwụ nke anyị ma ọwụ nke si Israel wee bịa bekọta na-ekwuzinere atịn ndị adịghị mma ka ya na-eme ihere nọkọta nọ isi na-ewe aka ji ọfọ isi isi isi na obi ihe nọ na-emekwa ndị anyị na ụmụ ibe ka m debere ihe ọzọ biko ahụ agbakasị mara ma ebe a na-akọ ya udo dịrị ọnụ